Luk isi nke iri abụọ na abụọ ma ememe achịcha ekoghị eko nke a na-akpọ ngabiga na-eru nso ndị isi nchụàjà na ndị ode akwụkwọ wee na-achọ ụzọ ha ga-esi gbu ya n'ihi na ha na-atụ egwu ndị Juu Setan wee baa n'ime Judas onye a na-akpọ Iskariot onye dị n'ọnụ ọgụgụ ndị ozi iri na abụọ ahụ o wee jee ya na ndị isi nchụàjà. na ndị ọchịagha wee kparịa otu oge si rara ya nye n'aka ha ha wee ṅụrịa ọṅụ wee kwekọọ inye ya ego o wee kwere wee na-achọ ohere ịrara ya nye n'aka ha mgbe igwe mmadụ na-anọghị ma ụbọchị achịcha ekoghị eko bịara nke a na-aghaghị ịchụ àjà ngabiga o wee zipụ Pita na Jọn sị gaanụ doziere anyị oriri ngabiga ka anyị wee rie ha wee sị ya olee ebe ị na-achọ ka anyị dozie ọ sị ha lee mgbe unu batasịrị n'ime obodo a otu nwoke nke bụ ite mmiri ga-ezute unu sonu ya baa n'ụlọ nke ọ na-aba n'ime ya unu ga-asịkwa nna nwe ụlọ ahụ onye ozizi si gị olee ebe ụlọ ọbịa dị ebe mụ na ndị na-eso ụzọ m ga-eri oriri ngabiga onye ahụ ga-egosikwa unu ime ụlọ ukwu dị n'elu ụlọ akwadobeworo dozienụ n'ebe ahụ ha wee jee hụ dịka ọ gwara harị ha wee dozie ememe ngabiga mgbe oge awa ahụ ruru o wee nọdụ na nri ya na ndị ozi ya o wee sị ha agụụ gosiri m ike iso unu rie oriri ngabiga nke a mgbe mụ aka ahụghị ahụhụ n'ihi na asị m unu m gaghị eri ya ma ọlị ruo mgbe ọ ga-emezu n'ala eze Chineke o wee nara iko kelekwa wee sị naranụ nke a kekwaa ya n'etiti onwe unu n'ihi na asị m unu m gaghị aṅụ ihe si n'osisi vaịn pụta ma ọlị site n'ugbu a ruo mgbe alaeze Chineke ga-abịa o wee nara ogbe achịcha kelekwa wee nyawa ya nye ha sị nke a bụ arụ m nke a na-enye n'ihi unu na-emenụ nke a ka unu wee na-echeta m mgbe ha risiri nri anyasị ọ narakwa iko otu ahụ sị iko a bụ ọgbụgba ndụ ọhụụ n'ime ọbara m bụ nke a na-awụsi n'ihi unu ma lee aka onye na-arara m nye dịnyere m n'elu tebụl n'ihi na nwa nke mmadụ na-aga n'ezie dị ka a kaworo ya ma ahụhụ ga-adịrị nwoke ahụ onye a na-esite n'aka ya rara ya nye ha wee malite ịjụrịta onwe ha onye ọ bụ n'etiti ha ga-eme ihe a esemokwu wee dakwa n'etiti ha onye n'ime ha ka a na-agụ na ọka ibe ya ukwuu o wee sị ha ndị eze nke mba ọzọ na-eme ha dị ka ndị nwe ha ndị na-achịkwa ha ka a na-akpọ ndị na-arụ ọrụ ọma ma unu onwe unu agaghị adị otu a kama onye ka ibe ya ukwuu n'etiti unu ya dị ka onye bụ nwata onye bụkwa onye isi ya dị ka onye na-eje ozi n'ihi na onye ka ibe ya ukwuu onye na-anọdụ na nri ma ọ bụ onye na-eje ozi ọ bụghị onye na-anọdụ na nri ma mụ onwe m dị n'etiti unu ka onye na-eje ozi ma unu onwe unu bụ ndị soworo m n'ọnwụnwa m niile mụ onwe m na-agbakwa ndụ inye unu alaeze dịka nna m gbara ndụ inye m ka unu wee rie ṅụkwa na tebụl nke m na eze m unu ga-anọkwasịkwa n'oche eze na-ekpe ebo iri na abụọ nke Izrel ikpe simon simon lee Setan rịọtara unu ka ọ yọchaa unu dịka ọka ma mụ onwe m rịọrọ arịrịọ banyere gị ka okpukpe gị ghara ịkwụ akwụ gị onwe gị mgbe ị ga echigharị wori gị mekwa ka ụmụnna gị guzosie ike o wee sị ya onye nwe anyị abụ m onye edoziworo iso gị gaa ruo ụlọ mkpọrọ rukwa ọnwụ o wee sị asị m oke ọkụkụ agaghị akwa taa ruo mgbe ị ga-agụ ugbo atọ sị na ịmataghị m o wee sị ha mgbe m zipụrụ unu na-ejighị akpa ego na akpa ije na akpụkpọ ụkwụ ọ dị ihe kọrọ unu ha sị ọ dịghị ihe kọrọ anyị o wee sị ha ma ugbu a onye nwere akpa ego ya were ya onye nwere akpa ije ya werekwa ya ma onye na-enweghị ya ree uwe ya zụta mma agha n'ihi na asị m unu na ihe a edeworo n'akwụkwọ nsọ aghaghị imezu n'arụ m ọ bụkwa na ndị na-emebi iwu ka agụrụ ya n'ihi na ihe dịịrị m nwere ọgwụgwụ ha wee sị onye nwe anyị lee mma agha abụọ dị n'ebe a o wee sị ha ozuwo o wee pụta gaa ugwu oliv dịka ọ na-eme mgbe dum ndị na-eso ụzọ ya kwa ya ma mgbe o ruru n'ebe ahụ ọ sịrị ha na-ekpenụ ekpere ka unu ghara ịba n'ọnwụnwa e wee wepụta ya onwe ya n'etiti ha dịka ebe a ga-atụrụ nkume o wee gbuo ikpere n'ala wee na-ekpe ekpere sị nna ọ bụ na ọ dị gị mma nara m iko a otu ọ dị ka eme ihe gị onwe gị na-achọ ọ bụghị ihe mụ onwe m na-achọ ewee mee ka ọ hụ mmụọ ozi nke si n'eluigwe bịa na-enye ya ike ma ebe ọ na-egbu ya mgbu n'obi nne. o kpee ekpere si ike karịa ọsụsọ ya wee ghọọ ihe dị ka oke ọkpụrụkpụ ọbara na-ada n'ala mgbe o na n'ekpere ya o wee bịakute ndị na-eso ụzọ ya ọhụ ha ka ha na-ararụ ụra site n'ihe mwute o wee sị ha gịnị mere unu na-arara ụra bilienụ na-ekpekwa ekpere ka unu wee ghara ịba n'ọnwụnwa mgbe ọ kpụ okwu n'ọnụ lee igwe mmadụ bịara onye ahụ a na-akpọ Judas bụ otu onye n'etiti ndị ozi iri na abụọ ahụ burukwa ha ụzọ na-abịa o wee bịaruo Jizọs nso isutu ya ọnụ ma Jizọs sịrị ya Judas iji ịsụtụ ọnụ narara nwa nke mmadụ nye ma mgbe ndị nọ ya gburugburu hụrụ ihe ga-adị ha sị onye nwe anyị anyị ga-ewere mma agha gbue otu onye n'ime ha wee gbue ogbe onye isi nchụaja mma bipụ ntị aka nri ya ma Jizọs zara sị kwenụ ya rue nke a o wee metụ ntị ya aka mee ka arụ dị ya ike Jizọs wee sị ndị isi nchụaja na ndị ọchịagha nke ụlọ ukwu Chineke na ndị okenye ndị bịara imegide ya unu pụtara chịrị mma agha na osisi dịka imegide onye na-apụnara mmadụ ihe mgbe mụ na unu nọkwa kwa ụbọchị n'ụlọ ukwu Chineke unu esetighị aka unu imegide m ma nke a bụ oge awa unu na ike nke ọchịchịrị ha wee jide ya duru ya jee dubakwa ya n'ụlọ onye isi nchụàjà, ma Pita na-eso n'ebe dị anya ma mgbe ha fụnwụrụ ọkụ n'etiti obi wee nọdụ ala n'otu Pita wee nọdụ n'etiti ha ma otu nwa agbọghọ hụrụ ya ka ọ nọdụrụ n'ihe ọkụ ahụ o wee legide ya anya sị nwoke a na ya nọkwara ma ọ gọrọ sị nwanyị amataghị m ya mgbe nwa oge gasịrị onye ọzọ wee hụ ya sị gị onwe gị bụkwa otu onye n'ime ha ma Pita sịrị nwoke abụghị m ma mgbe ihe dị ka otu oge awa gasịrị onye ọzọ kwusibere ike sị n'ezie nwoke a na ya nọkwara n'ihi na ọ bụkwa onye Galili ma Pita sịrị nwoke amataghị m ihe ị na-eme ngwa ngwa mgbe ọ kpụ okwu n'ọnụ oke ọkụkọ wee kwa akwa onye nwe anyị wee chigharịa lee Pita anya Pita wee cheta okwu onye nwe anyị otu ọ sịrị ya mgbe oke ọkụkọ aka akwaghị taa ị ga-agọnarị m ugbo atọ o wee pụọ akwa akwa nke ukwu ndị ikom ndị jide Jizọs wee mee ya ihe ọchị pịakwa ya ihe ha wee kechie iru ya jụọ ya sị buo onye onye ahụ aka ọtụtụ ihe ọzọ ka ha kwuru megide ya na-ekwulu ya mgbe chi bọrọ mgbakọ ndị okenye nke ndị Juu zukọrọ ma ndị isi nchụàjà ma ndị ode akwụkwọ ha wee duru ya gaa baa na nnọkọ ikpe ha si ọ bụrụ na gị onwe gị bụ Kraịst gwa anyị ma ọ sịrị ha ọ bụrụ na mụ agwa unu unu agaghị ekwe ma ọlị ma ọ bụrụ na mụ ajụ unu ajụjụ unu agaghị aza ma ọlị ma site n'ugbu a ka nwa nke mmadụ ga-anọdụ n'aka nri nke ike Chineke ha niile sị gị onwe gị bụkwa ọkpara Chineke ọ sị ha unu onwe unu si na mụ onwe m bụ ya ha wee si. ọ bụ mkpa ama gịnị na-akpa anyị ọzọ n'ihi na anyị onwe anyị nụrụ site n'ọnụ ya